AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma ka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa n'ezie obi dị m ụtọ ịnabata gị m na-asị ka Chineke gọzie gị gọzie ezinụlọ gị gọzie ihe ọ bụla nke ị na-eme n'ụbọchị taa ka anyị na-amalite ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ana m asị ka mara nke onye nwe m duwe anyị isiokwu anyị n'ụbọchị taa bụ nke si ịsọ na Jekọb ịsọ na Jekọb o doro anyị anya ihe gbasara ịsọ na Jekọb na ndị a bụ ụmụ Isak o kwekwara anyị nghọta si na ụmụaka ndị a bụ ndị a mụrụ otu ugbo ọ bụrụ na ụbọchị taa akpọ ha ejima ọ bụrụ na ị gaa n'akwụkwọ Jenesis isi iri abụọ na asaa ịmalite n'amaokwu nke iri na abụọ ruo n'amaokwu nke iri na atọ ị ga-ahụ ihe mere ebe ahụ ma ka anyị na-ewere akụkọ a na mkpirimkpi ghọta na ọ bụ ụzọ ọzọ mmadụ pụrụ isi were nkọcha nyakwasị onwe ya gịnị mere ebe a isak bụ nna eso na Jakob bịara chọpụta na ọ dịkwa oge fọrọ ya ma ọ bụ onye ọ na-amasị mgbe ọbụla nwa ya nwoke bụ ịsọ bụ onye na-achụ nta lọtara ọ dị anụ ndị ahụ egbutara ewere ya sitere ya ihe dị ka ọ na-amasị mkpụrụ obi ya ma ya eru otu ụbọchị isak kpọọ ịsọ nwa ya si ya bilie chịrị akpa akụ gị na ụta gị jee ọhịa chụtara m anụ nchụta siere m nri dị ụtọ ka m wee rie ka mkpụrụ obi m wee gọzie gị tutu m nwa ka ọ na-ezi ịsọ ozi ya ribeka bụ nne ya nọ na-anụ ihe ndị a ma ribeka nwere mmasị ebe jekọb nọ chọọ ka jekọb nweta ngọzi ya matakwa n'ala igbo n'ụbọchị taa na ọ bụrụ na achọwa onye a na-enyefe ihe dum n'aka ọ bụkwa onye ọkpara ọ bụrụ na azik bụ n'obi ịgọzi ịsọ bụ ọkpara ya echeghị m na ọ dị ihe ọjọọ dị ebe ahụ n'anya nke mmadụ ma nwaanyị a chọrọ ka ọ bụrụ jekọb bụ nwa ya nke na-esota ọpara bụ onye ga-anata ngọzi ya ngwa ngwa ịsọ pụrụ ma kpọrọ jekọb bụ nwa ya sị biko nwa m gee ntị n'olu m dị ka ihe m na-enye gị n'iwu si dị biko gaa n'ebe igwe ewu na atụrụ dị chịtara m ụmụ ewu abụọ ka m were sitere nna gị nri dị ụtọ dị ka nke ọhụrụ hụrụ n'anya ka o wee rie ka mkpụrụ obi ya wee gọzie gị tutu ọnwa ọ bụ gịnị mere n'ezie Jekọb chọrọ ngọzi a ọ chọrọ ngọzi a chọsie ya ike ma egwu bịara ya n'ahụ ọ mara na ụdị nna o nwere Jekọb wee sị Ribeka nne ya lee ịsọ nwanne m bụ nwoke gbara ajị ma mụ onwe m bụ nwoke na-agba ajị eleghị anya nna m ga-emetụ m aka mgbe ahụ m ga-eme ka nkọcha bịakwasị m ọ bụghịkwa ngọzi gị onye mụ na ya na-atụgharị uche Ribeka wee sị Jekọb gaa chetara m ha ka nkọcha ahụ dakwasị m gaa chetara m ha ka nkọcha ahụ dakwasị m n'ihi na ọ hụ na jekọb dịka gasị na echiche jekọb erughị eru gaa chetara m ha nkọcha ahụ bụrụ nke m jekọb gaa mee ihe a si ya mee ribeka rụọ akpụrụka nke ọ rụrụ na ihe niile jekọb wee bụrụ onye natara ngọzi ahụ gị onye mụ na ya na-atụgharị uche gịnị ka anyị na-achọ iwepụta ebe a ribeka akpụọla bren ma ọ bụkwara anyị nwa bụ ndị igbo ya gaara ya otu o si wee chọọ otu o si wee hazie ya ma n'ikpeazụ gịnị bụ ihe a na-ahụ na ndụ ribeka gịnị ka anyị hụrụ na ndụ ribeka gaa n'akwụkwọ jenesis isi iri abụọ na asaa gaa n'amaokwu nke iri anọ na isii ribeka gakwuru di ya bụ isak si ya ike ndụ m agwụsịwo m n'ihi ụmụ agbọghọ het ma ọ bụrụ na Jekọb ga-alụ nwaanyị site na ụmụ agbọghọ het uru gịnị ka ndụ m baara m nke a bụ onye a obi siri ike onye a chọrọ ka nkọcha bịakwasị ya n'ihi ngwa ngwa nramahụ a palitere ya si Jekọb bilie gbakwuru Leban bụ nwanne m nwoke ruo Heran gị na ya nọrọ ebe ahụ ruekwa mgbe iwe nwanne gị ga-adajụ ewee si n'ebe ahụ kulata gị ma jekọb apụọla afọ mbụ afọ abụọ gasịa ọ nọrụrụ ihe dị ka iri afọ abụọ n'ebe ahụ onye ahụ chọrọ ka nwa ya nwoke nweta ngọzi akwụkwọ nsọ eme ka o doo anyị anya ihe bụ ngwụcha nke ribeka ebe ọ bụ na onye a eji maka ya nara ọnọdụ nkọcha apụwori na ọtụtụ afọ ahụghị ya anya ngọzi a agọziworo ya olee uru o nwetara na ya gịnị bụ afọ ojuju nke o nwere n'ihi ngọzi a nke a gọziri isak n'ihi ya n'ime ihe ndị a niile o nwekwaghị afọ ojuju ọ bụghị naanị na onweghị afọ ojuju bụ nramahụ m kama ọ narawo nkọcha nke iji aghụghọ inweta ihe na-eru ụra ya gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ile anya gburugburu ebe ibi ị ga-achọpụta na ọ dị ndị ụfọdụ ọ bụ ile anya n'ime ndụ ha gaa hụ na ha na-ahụ onwe ha dịka Rebeka si wee hụ onwe ya ike ndụ agwụla ndị dị otu a onye dị otu a nwere ike sị gị ọ dịghị ihe na-agara m ntinye aka ebe a ya kpọchie ma etinye ebe a ya kpọchie mmalite ihe dị otu a a na-ama emecha ya uru gịnị ka ndụ bara n'ezie ike agwụwo m ọ bụ na ọ bụghị ọdịndụ ọnwụ ka mma bụ nke a gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-ahụ ihe dị otu a n'ime mmadụ mgbe mmadụ na-ekwupụta ụdị okwu dị otu a n'ihi na nkọcha na-alụ ọlụ n'ime ndụ onye dị otu a biko mee ka ọ mata na ogbugbo pụrụ ịbịa n'ụzọ ya mgbe ị na-eme nke ka onye nwe m gọzie gị onye okenye eze nlewemchi anyị ekelela chineke n'ime ndụ gị n'ihe ọma na ihe rịbama nke ọ na-eme na nduzi nke chineke na-enye gị gị wee na-ezi anyị ihe ọma ihe gbasara ezinụlọ anyị imeela onye okenye arịrị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị ruo mgbe niile ebighị ebi n'aha jizọs amen kọrọ na anyị na ekwentị na 0706 363 7224 0706 7224 onye ọma na-ege ntị anyị ga-anọ nwayọ ugbu a mgbe anyị ga-anabata onye mgbasa ozi tupu anyị na-anụ olu nwa Chineke onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ka anyị na-etinye ya n'ekpere mgbe anyị ga-anụ abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị

imeela na ohere ọma nke a imeela nna anyị na-echere ego gị ọbụla site n'okwu ọnụ gị maka ngọzi gị ya rutekwa anyị aka n'ụzọ pụrụ iche n'oge awa mma mma niile bụrụ nke naanị gị onye ike dị mmadụ n'okwu ya bịa kwuo okwu ndụ n'ime ndị gị ntị anyị were gị nụ imeela nna ịzara anyị na ịrịọ na gị bụ jizọs amen amara chineke zuru oke nke a bụ isiokwu anyị na-aga ịtụrụ uche na n'oge awa amara chineke zuru oke soro m gaa n'akwụkwọ ndị kọrentị nke abụọ iri na abụọ amaokwu itoolu ruo na nke iri ebe ahụ si otu a ọ siwokwa m amara m ezuworo gị n'ihi na emewo ka ike m zuo oke na-adịghị ike ya mere kama ihe ọzọ m ndị ewere obi ụtọ niile nya isi na-adịghị ike m niile ka ike nke kraịst wee dakwasị m birikwa n'ime n'ihi nke a adịghị ike niile n'ime m m ihere niile na mkpa niile na nsogbu niile na oke mkpa niile n'ihi kraịst dị m ezi mma n'ihi na mgbe ọbụla m na-adịghị ike mgbe ahụ ka m na-adị ike amen chineke zuru anyị oke amara chineke zuru anyị oke adịghị ike niile ọ dịghị ihe ọzọ anyị nwere dịka anyị na-ekwu n'ọtụtụ isiokwu anyị na ike nke kraịst dakwasịrị anyị mgbe anyị na-enwe nhụkọ ike nke kraịst ọ dịghị ihe anyị kwuru eluigwe ịnata ike a nke a bụ uru anyị ritere site na amara ọ na mgbe a na-akwado ime anyị ihe ihere mgbe adịghị ike anyị niile na-apụta ihe anyị na-aṅụrị ọṅụ n'otu ihe n'ihi na ọ maara mkpa anyị niile ọ maara nsogbu anyị niile ọ maara oke mkpa niile nke dịrị ndị ya isi ọnwa ya bụkwa na gịnị ọ sị na mgbe ahụ anyị na-adịghị ike ka chineke ga-emecha ka anyị dị ike karịa eleghị oge amara ya na-apụtara anyị ihe mgbe anyị nọ n'ụkọ ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ luk gụọ n'akwụkwọ luk isi ise amaokwu nke ise ruo na nke asatọ anyị maara akụkọ ahụ nke ọma mgbe peter onye na-egbu azụ ha ewerela ogologo abalị niile gaa ọkụ ọ dịghị ihe ha gatara n'ọkụ ọ bụ naanị mgbe jizọs batara n'ụgbọ ha mgbe ha nabatara jizọs ka jizọs bịaba mee ihe riba ama pụrụ iche jizọs bata na ndụ gị ihe ọjọọ niile bie ọ bụ ihe anyị ji etu ya ọbata obi mgbe ọ batara akwụkwọ nsọ mere ka anyị mara nke ọma n'akwụkwọ luk gụọ ya nke ọma isi ise amaokwu nke ise ruo na nke asatọ ị ga-ahụ ihe riba ama chineke mere ebe ahụ chineke mere ihe riba ama ndị a na-eji ogologo abalị niile aga ọkụ igbu azụ dị nke ha na-egbute akwụkwọ nsọ mere ka anyị mara na mgbe ha mesịrị nke a na ha nwụtara oke igwe azụ na ihe ha ji egbu azụ malitere ịdọkasị ọbata obi e batara obi e batara kwuo okwu n'ime ndụ ha n'ime ụkọ bata obi e batara bata n'ụgbọ ha simon mere ka ọ mara simon pete o mere ka ọ mara n'ezie na ya na-adọgbu onwe ya n'ọlụ ọ kpuchighị ọnụ ya ọ si ya nna anyị na anyị na-adọgbu onwe anyị n'ọlụ ogologo abalị niile ọtụtụ n'ime anyị na-anwụ na mkpa anyị emechie ọnụ anyị anyị anaghị anyị dị ike mepee ọnụ gwa jizọs na anyị na-adọgbu onwe anyị n'ọlụ ọtụtụ afọ niile adọgbuola m onwe m n'ọlụ n'ịrụ ọrụ aka adọgbuola m n'onwe m n'ọrụ n'ọrụ bekee nna anyị batakwana ka ihe isi ike bie Simon pete mepere ọnụ ya sụ onye nwaanyị anyị na-adọgbu onwe anyị n'ọlụ ogologo abalị niile ya ewute ya chiamara ya ewute ya ya sị a ya ewute ya banye n'ụgba ya ewute ya ya sị ya na ndọgbu ọlụ niile ha ọ na njedebe taa otu a ka ọ ọ bụrụ mgbe anyị mee ka ọ bata na ndụ anyị anyị ahapụ imechi ọnụ kọsara ya mkpa anyị otu o si anyị n'ụkọ ọ ga-enye anyị ihe rịba ama dịka o nyere Simon Pita ndị mmadụ eju ebe niile na-ele anya na nke abụrụla ọpụrụiche jizọs bata na ndụ gị ihe niile ga-abụ ọpụrụiche na ndụ gị jizọs bata na ndụ gị ihe ga-agbanwe amara ya chineke zuru anya oke o zuru anya oke amara ya zuru anya oke ọbụna n'oge ọnwụnwa ọ bụụ na ịgụ akwụkwọ pita nke mbụ isi nke ma okwu nke isi ị ga-ahụ na ọ na-enye anyị ike imeri ọnwụnwa naanị ya mana chineke ga-enye nwa chineke ike imeri ọnwụnwa n'ihi ụfọdụ ọnwụnwa ndị na-abịakwute anyị na-abịa n'ụzọ bụ elewa ya anya na ụdị o ji abịa ya dị ka a ga-asị na chineke adịkwaghị ya kama ịkpọọ chineke amara na-agbanyeghị otu amara ahụ ji dị ike ọ ga-enye gị ike imeri ọnwụnwa amara chineke na-ezuru anyị oke n'ihe niile ọ na mgbe ụkpụrụ niile anyị tụrụ na-adịghị adaba anyị na-atụ ọtụtụ ụkpụrụ ọ dịghị nke na-enwe isi chineke nke amara ka ọ bịa mee ka ihe gara gị nke ọma n'ihi na ọ bụghị ọchịchọ nke mmadụ bụ ihe na-emezu ọ bụ naanị uche chineke na-eme na ndụ anyị o meela ka anyị maa na akwụkwọ jeremaya isiri na otu amokwu nke iri abụọ na itoolu ya sị na ị maara echiche niile nke a na-echere gị ọ pụrụ ịbụ na echiche chineke na-echere gị abụghị ụkpụrụ nke na-atọ mgbe ụkpụrụ niile nke ịtụrụ kwụrụ afọ n'ala kpụọ chineke nke amara sị ya gbadata n'ozuzu okewo ya bịa mee ka uche ya pụta ìhè na ụkpụrụ nke ịtụrụ na ị nwere ike ọ bụrụ na ịtụọla ụkpụrụ n'aka gị etogo kwuru site n'ọchịchọ nke ya ma na-arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụkpụrụ niile nke na-atụ na ndụ gị ọ na-akụ afọ n'ala ụkpụrụ niile nke na-atụ n'ije ozi gị n'ịzụ ahịa gị na ọkụ gị niile ọ na-akụ afọ n'ala kpọọ chineke onye nwere echiche ọmanyame mena gị ọ sị na ya na-echere anyị echiche udo echiche ọganiru ọ bụghị nke ụkpụrụ niile anyị tụọ ya kụọ afọ n'ala nke site gị n'ebe chineke nọbịa anyị gbata ego gbazite ego tinye na ihe niile anaghị ahụ ya anya ọ bụghị ọchọ chineke n'ebe mena gị abụọ ọchịchị na ebe anyị na ọ bụ echiche udo na ọganihu amara chineke zuru anyị oke ọbụna n'oge ole amara ezuru anyị oke ọ na-akasi anyị obi anyị mara nke anyị na-agụ ya n'abụ kwa ụbọchị abụ ọma abụọ na atọ amaokwu nke anọ ọ sị na ọ na-akasi anyị obi pụọ n'ihe ọjọọ niile naanị chineke na-akasi anyị obi ọ na-akasi anyị obi ọ naghị ekwe ka ihe ọjọọ bụla dakwasị anyị ị gaa na akwụkwọ timoti nke mbụ isi anọ amaokwu nke iri na asatọ ọ na-akasi anyị obi na ya ga-anapụta anyị n'aka ajọ olu niile n'ihi na ọ maara ọ maara adịghị ike nke mmadụ ọ maara na ndị ọjọọ jọrọ njọ ọ maara na ụmụ ya ndị ụfọdụ nọ n'ọrụ ọjọọ ụtụtụ ehihie abalị ya nọchie dịka chineke nke amara onye na-agaghị ekwe ka ihere mee ndị ya ebe anyị nwere isiokwu anyị ọ sị na n'ime ihe ihere niile na ọ na-abụ ike anyị ya bịa bụrụ bụrụ anyị ike amara chineke zuru anyị oke ọ naghị ekwe ka ọ lụọ ọlụ ọchịchịrị niile megide ndị ya ya ekwekwa anyị nkwa ọ bụrụ na anyị eme ka ọ bata ee na aga ga-anapụta anyị n'aka ajọ ihe niile na a ga-anapụta anyị n'aka ajọ ọlụ niile amana chineke ọ bụna n'oge ahụhụ na n'oge nsogbu ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ mkpughe isi nke mba amaokwu nke itoolu chọọ ohere gụọ ihe ndị a m na-akpọ chineke mere ka anyị mara na amara ya na-ezuru anyị oke n'oge ahụhụ ọbụna n'oge anyị nọ n'ụlọ mkpọrọ amara chineke na-atọ anyị na-agbụ amara chineke na-ewetara anyị ọṅụ na ahụhụ ma mgbe anyị nọ n'ụlọ mkpọrọ amara chineke na-eme ka ka anyị nwee ọṅụ pụrụ iche n'ihi na anyị maara na ebe ahụ anyị nọ ọ bụghị n'ike aka anyị na ọ bụ naanị chineke pụrụ inye anyị mmeri pụọ n'ọnọdụ niile ka onye irobe ekwensu na-etinye n'ụmụ ya anyị amaala na onye irobe ekwensu naanị ọrụ atọ ka ọ bịara na ndụ ụmụ chineke ọ bịara ka o gbuo ka o zuo ori ka o tipịa ọ dịghị ezi ihe nke ọ bịara ime na ndụ anyị kama n'ihi na amara chineke zuru anyị oke chineke onwe ya bịara bịa eme ka anyị mara na enwe ya bịakwara n'ụzọ ọbụla ekwensụ ji bịa izu ọnwụ anyị n'ohi ime ka ihe ka niile anyị na-akpata bụrụ ihe ihe ripịa ga na-adakwasị mgbe ọbụla ọ sị na enwe bụ chineke bịakwara ka amara ya bara anyị ụba ka amara ya zuoro anyị oke ọ bịara ka anyị nwee ndụ ọ bụghị naanị ndụ ndụ ga-ejupụta n'ihe ilu ee e. ọ bụghị naanị ndụ ga-ejupụta n'anya mmiri ee e. ka anyị nwee ezi ndụ nwebiga ya oke amara chineke zuru anyị oke olee otu ọsọ zuzoro anyị oke ọ bụ ike anyị n'oge mkpagbu n'oge ahụhụ niile n'oge nsogbu niile n'oge adịghị ike niile ọ bụ na isoro m gaa na akwụkwọ ndị kọrentị nke abụọ isi anọ ọ bụrụ na ịgụ ebe ahụ ịmalite gụọ ndị kọrentị isi anọ amaokwu nke asatọ ị ga-ahụ ihe o kwuru ebe ahụ ọ dị mbụ gbaa ụmụ chineke ume ebe ahụ kọrentị nke abụọ isi anọ malite gụọ na amaokwu nke asatọ n'ime nsogbu niile a na-esogbu anyị otu ọ bụla eji sogbuo gị nwa chineke otu ọbụla eji kpagbuo anyị n'akụkụ niile otu ọbụla eji mee anyị anyị enwe obi abụọ anyị adịghị enwebigakwa ọṅụ oke ọ sị ma anyị ṅụrịa ọṅụ na ya ka nọ n'etiti anyị ọ maara ihe anyị na-agabiga ọ maara omimi nke ihe ọjọọ anyị na-amaghị ọ maara ebe ọ malitere ọ maara ntọala ka ihe ọjọọ dakwasịrị gị nke gị onwe gị na-amaghị ya mere o ji na-arịọ gị n'ime nsogbu gị niile n'ime mkpagbu gị niile otu ọ bụla ekwensu bụ onye iro nji na-agba mgba a ah! ọ sị ma anyị lekwasị ya anya ma anyị elekwala anya na ihe ndị anyị na-ahụ anya kama ihe ndị anyị na-anaghị ahụ anya n'ihi na ndị ahụ agaghị adịgide ihe ọbụla anyị na-ahụ anya na-enye anyị nsogbu n'obi agaghị adịgide ọnọdụ ọjọọ ọ bụla na-agba gị okwukwe nwa chineke mgbe agaghị adịgide nsogbu ọbụla a na-esogbu nwa chineke agaghị adịgide a ihe isi ike ahụ dị ugbu a na-ama okwukwe gị aka ọ sị ma anya elekwasịkwala ya anya chineke anyị na-efe dị ukwuu karịa ọnọdụ ọjọọ niile chineke anyị na-efe dị ukwuu karịa ugwu niile nke anyị na-adịghị ahụ anya naanị tụkwasị chineke obi naanị tụkwasị chineke obi n'ihe niile na-adakwasị anyị amara ya riri nne amara ya enweghị ọnụ ọgụgụ na-enye ya ekele n'ihi amara ya na-enye ya ekele n'ihi amara ya agasịgodi n'ezie na ị nwetabeghị ọzịza ekpere nye arịrịọ nke na-arịọ ya bụrụ onye ga-anọsi ike na-enye ya e-, ekele n'ihi amara ya mgbe ị na-enye ya ekele n'ihi amara ya ọ ga-eme ka amara ya zuora gị n'ime mkpa na ọnọdụ gị niile ka amara ya zute gị n'ụzọ mkpa zute gị site n'ugbu a ruo mgbe niile ebighị ebi ezi enyi m ọma onye gere ntị kudo chineke chia n'ime ndụ gị ọma nke nọrọ taa n'olu onye mgbasa ozi queen grace okechukwu imeela n'oziọma nke nyere anyị ara ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ at gmail at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 07063637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo